AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọ na-ege ntị ekela m gị n'ụbọchị nke taa na-asị ka ihe gara gị nke ọma udo dịrị gị anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa nke gbasara nke ahụike ahụike nke gbasara akwara dum dị anyị na-ahụ azụ anyị na akwara ndị gara anyị n'isi ndị na-eme ka ahụ anyị bụrụ ihe ga na-enweta ahụike mgbe ọbụla nri ndị dị aṅa bụ ihe anyị nwere ike iji mee ka akwara ndị a bụrụ ihe gbasiri ike a na-ekwu okwu si na otu n'ime nri ahụ bụ nri nke a na-akpọ ma ọ bụ mkpụrụ osisi a na-akpọ almọnd anyị ekwuola ya sị na almọnd juru ebe dum ụmụaka na-akpọ ya frut ọ na-amịgasị mgbe dum ọ na-amị n'ọgwụgwụ afọ n'ọgwụgwụ afọ mgbe o ruwere ọgwụgwụ afọ mgbe ọ dị isi ọkọchị na-apụta mgbe ahụ ka ị ga-ahụ na akwụkwọ ya na-adasị adasị o juru ebe dum ụmụaka na-atụtụ ya na-akpọ ya frut na-ara edoro almọnd n'ọnọdụ ihe ndị anyị na-ata ata ndị dịka kashu ma ọ bụ ahịekere ma ọ bụ ọkpa nke anyị na-akpọ walnut ihe mere na bụ na anyị na-ata almọnd a ejirila m nwa mpekele ohere lee ndị mmadụ anya ma mụ onwe m ọ dịghị mgbe m matara sị na ihe ekwesịrị ịta bụ nke dị n'ime ya ma anyị na-atụtụrụ ya taa elu ya taa uru ya ma tụfuo mkpụrụ ya ahụ nke anyị kwesịrị ịta ọ bụrụ na ile anya dịka ebe m nọ ugbu a ị ga-ahụ na mkpụrụ osisi a na-adachicha ebe dum ọ dịghị onye na-atụtụ ya ihe ndị ụlọ akwụkwọ na-eme bụ mgbe ụfọdụ akpata ndị na-azachasị ezi ha zaa mkpụrụ ihe ndị a pụrụ ya pofusie mana ọ bụ otu ihe ndị dị mma anyị kwesịrị iji mee ka ahụ anyị bụrụ ihe ga na-anọ n'ahụike mgbe niile ma ọ bụ mgbe ọbụla sitere na mgbe gara aga ka mkpụrụ osisi almond bụ ihe eji kpọrọ nri nke bụ ezigbo nri nke mmadụ kwesịrị ilenyere anya o nwere ọtụtụ ihe dị na mkpụrụ osisi a mere eji gụọ ya na mkpụrụ osisi nke mmadụ kwesịrị iri eri o nwere ọtụtụ ihe ọgwụgwọ nke si na ya karịa dịrị ihe a na-erisi ka erie ya ka ọ bụrụ na eriri nri ma ọ bụ rijuo afọ ọ pụghị iju afọ ma ọ dị ihe ị na-eweta ga-eme ka ọbụna ihe ndị nke kpọrọ nri ị ga-eri rijuo afọ bụrụ ihe ga-arụ ọrụ nke ọma n'ime gị gịnị bụ ihe dị na mkpụrụ osisi a na-akpọ almọnd ị ga-enweta protin n'ime ya ma ọ bụrụ na ị taa mkpụrụ osisi almọnd a ụdị protin ị na-enweta na almọnd abụghị nke na-anọ ọdụ tutu ya agbarie n'afọ ihe ndị na-egwe nri n'afọ na-ejidekwa ya otu ihu gwerie ya ya ebido rụwa ọrụ n'ime ahụ gị ọ na-enye anyị ihe a na-akpọ amino acid nke kwesịrị ekwesị ebe ị ga-enweta ụdị amino acid ị na-enweta na almọnd bụ naanị site na soya nke a na-akpọ soya ihe a a na-akpọ protein ị na-enweta n'ebe almọnd nọ bụ nke dị ukwuu protein ị na-enweta n'ebe almọnd nọ maọbụ mgbe ị tara mkpụrụ almond na-aka ihe ị na-enweta mgbe ị tara anụ taa azụ taa ọkụkọ ọ bụ ya ka a na-eme ka o doo anya anya n'ụbọchị nke taa na ị ga-enweta okpukpu iri ihe ị kwesịrị inweta mgbe ị nọ na-ata anụ na azụ ị ga-enwetakwarị mmanụ site na mkpụrụ almọnd a ma ịta ya makwara na mmanụ nke anyị na-ekwekwu ya bụ nke a na-akpọ fat ma ọ bụ ihe dị ka abụba mkpụrụ almọnd nwere mmanụ nke ya mmanụ nke a na-esi na almọnd a apụta bụ nke na-eme ka akwara anyị bụrụ ihe na-alụ ọlụ dị ka o si kwesị ị na-ata mkpụrụ almọnd ị ga-enweta carbohydrate na ime almọnd karịa dịrị mgbe ị nwetara protein ị ga-enweta vitamins dị ka vitamin B 1 na vitamin b6 nke ka nke ị ga-enweta vitamin e mgbe ọbụla ị na-ata mkpụrụ almond ị ga-enwetakwa vitamin c ọ bụ ezie na vitamin c ị ga-enweta ebe a ga-alọ ala ma ọ dị ebe ahụ ị ga-enweta mineral na almond mineral dị calcium anyị ma na calcium mgbe ọbụla ị na-eri nri bụ calcium vụrụ n'obi na ị na-eri ya ka ọkpụkpụ gị gbasie ike ka eze gị wee bụrụ ihe siri ike ị ga-enwetakwa mineral nke ọzọ a na-akpọ fosforọs ị ga-enwetakwa magnesium nwetakwa potashọm ma ayọn ihe ndị a dum bụ ihe ndị na-eme ka ọkpụkpụ gbasie ike ka ahụ sie anyị ike ọ bụrụ na anyị gụwa ihe ndị anyị na-enweta na mkpụrụ osisi a na-akpọ almond ọ dị ukwuu n'ihi ya gị onye na-ege ntị elefela ya anya kedịkwa ụzọ anyị ga-esi mee ka ihe ndị a bụrụ ihe oriri ọ bụrụ na ị taa ya na ndụ n'ezie ọ bụ ezigbo ihe oriri nye ahụ gị iwepụcha mkpo ya gị taa ime ya ọ bụghị na ịta ilu ya na-egbu mmadụ kama ihe anyị na-ekwu bụ ị ga-atata nke kwesịrị ekwesị nke ga-enye gị ihe ị chọrọ nke ga-eme ka akwara ndị nọ gị n'ahụ rụọ ọrụ mgbe ị tara nke ime ya a na-echekwa ya eche ya akpọọ iche ya eche ya akpọọ gị bịa wepụta mkpụrụ nke ime ya kama ihe mere na ụbụna. mgbe ị tara ya nọ mgbe ọ dị ndụ bụ mgbe ị nwetara ihe ị kwesịrị inweta karịa mgbe ọ kpọrọ akpọ ị nwere ike iweta mkpụrụ almọnd a were kwọọ ya akwọ ịkwụọ ya akwọ gị tinye ya mmiri were ya mee ihe ọṅụṅụ nke ga-eme ka ahụ gị wee bụrụ ihe dị mma ị nwere ike ime nke a n'ụlọ gị were ihe iji egweri ihe ndị a a na-akpọ blenda rie ya dịka isi akwọ ihe ndị ọzọ tinye ya mmiri inwe ike tinye ya ntakịrị mmanụ aṅụ ọ ga-eme ka ịnweta ihe ndị ahụ bụ ihe ndị na-arụ ọrụ na-edozi akwara nke ị kwesịrị ịnweta n'ahụ gị nke ga-eme ka akwara gị wee bụrụ ihe gbasiri ike gị onye na-ege ntị biko echi echi ka anyị bidokwa ebe anyị kwụsịrị ndewo ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrụ na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị n'ọnụ nwayọọ mgbe anyị ga-ewetara gị abụọ ma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ chineke jehova unu mba niile ji ya unu ndị niile dị iche iche n'ihi na ebere ya dị ike na-arụ anyị jehova mma jahanuhu yamma jahanuhu mma Tolu Jehova unu mba niile dị ya unu ndị niile dị iche iche na ebere ya dị ike na anyị anụ ya ndị iche iche na ebere ya dị ike na-arụ anyị mgbe niile niile ngasikwa ọzọ ngasikwa ọzọ na ṅụrị mmanụ na ṅụrị ọṅụ n'ime onye na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi Sam Okebe ka anyị kelee ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ịhụnanya ya baro n'ụba n'aha Jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 Anyị abịakwa ọzọ n'awa nke a dịka ihe mmụta anyị si dị enakwa m ekele gị gị onye na-ege anyị ntị n'ụbọchị nke taa n'isiokwu nke anyị ji bịa bụ ihe ga-eji ama mmalite nke nnụ afọ abụọ na ọgụ iri a ma ọ bụ n'asụsụ bekee dị minenum ihe a ga-eji amata ya ihe ọ bụ kambụ ihe anyị gị ileba anya n'ụbọchị nke taa dịka anyị si emekwa ka anyị nata ike n'aka chineke ka anyị hụdata isi kpee imeela ezinna nna nke eluigwe na ohere ọma nke ị nyekwuru anyị n'ụbọchị nke taa anyị abịa ọzọ ịnụ okwu kwee ka mmọnwụ binyere anyị n'aha jizọs bụ onye nwaanyị dịka m kwuru ihe eji amata mmalite na afọ abụọ na ọgụ iri a ka dị m mkpa na ị ga-esoro m bulite akwụkwọ nsọ gị ka anyị lee ihe Jeremaya onye ama Chineke m kwuru okwu ya ị ga-ahụ mmasị na ihe bụ baịbụl mbụ agba ochie na agba ọhụụ ihe ndị anyị na-agụ na agba ọhụụ bụ ihe na-adị na mbụ kwuo okwu ya na agba ochie jeremaya ama chineke na-ekwu na akwọ jeremaya n'isi nke anọ amaokwu iri abụọ na atọ ruo na iri abụọ na asaa ebe m ga-akwụsị otu a sị ana m agụ n'akwọ jeremaya n'isi nke anọ malite n'ahịrị nke iri abụọ na atọ kwụsị na nke iri abụọ na asaa otu a ka ọ sịrị ahụrụ m ụwa ma lee ọ bụ ihe tọgbọrọ n'efu na ihe tọgbọrọ na nkịtị ahụkwara m eluigwe ma ihe ha adịghị ahụrụ m ugwu ma lee ha na-ama jijiji ugwu nta niile mekwara mkpatụ ahụrụ ma lee ọ dịghị mmadụ dị anụ ufe niile nke eluigwe efelawokwa ahụrụ ma lee ubi ọma bụ ọzara akwatusikwara obodo ya niile n'iru jehova n'iru iwe ya dị ọkụ n'ihi na otu a ka jehova sịrị ebe tọgbọrọ n'efu ka ala nke a niile ga-abụ ma m gaghị eme ka ọ gwụsị ya kamgbe okwu onye nwe anyị m tinyere ọnụ jeromai jona ebu amụma gbasara ụwa ile anya dịka anyị na-ekwu ihe ga-ebu mmalite nna afọ abụọ na ọgụ iri abụọ na ụwa aghaghị tọgbọ na nkịtị jeromaya gbara amasị na ya hụ ugwu niile ndị ukwu na ndị nta ewepụsịrị ha n'ọnọdụ ha anụmanụ niile nke eluigwe nke ufe na nke ala na ha niile felasịkwara na ya hụrụ ubi ọma niile ghọkwa ọzara na ya hụrụ ihe ọma niile dị n'ụwa ke na-ebu mmadụ isi taa na onwekwa kendịna n'ihi na oke iwe nke jehova dakwasịrị ihe ndị a niile ee nwanne m kamgbe ihe na-egweta mmalite na ihe ngosi nna afọ abụọ na ọgụ iri a dịka anyị na-ekwu okwu ya o nwekwara ọtụtụ ihe ngosi ọzọ ha kema aghaghị rụtụrụ gị aka n'ụbọchị nke taa nke na-egosi anyị ihe gbasara nna afọ abụọ na ọgiria nke mbụ na mbụ na-asị na ndị ajọ omume a ga-eme ka ha bilie chetakwa na m kwuru na anyị nwere mbilite na abụọ nke mbụ mbụ maka ndị ezi omume nke abụọ mbụ maka ndị ajọ omume mbili erutela ọnwụ nke abụọ nke ajọ omume na-abụ n'oge ikpeta maazụ kemna afọ abụọ na ọgụ iri a mgbe ndị nsọ chineke na jizọs na jerusalem ọhụụ ya m ga-esi n'eluigwe lọdata mgbe ahụ ka mbilite n'ọnwụ nke abụọ ga-adị a ga-emekwara ka ndị ajọ omume niile mbilite were anya ha nwee ihe ọma jizọs nkwadoro n'eluigwe nke agwa ọjọọ hịara ha inwe nkote oke n'ime ya ịgụọ na akwụkwọ mkpughe isi iri abụọ na nke ise ka ị e ga-ahụ nke a na ihe ọzọkwa na-agba àmà maka nna afọ abụọ na ọgụ iri a mbụ ntọhapụ atọhapụrụ onye ire a mbụ ekwesu ee ekwesu atọhapụrụ ya n'abụ kandị na akwụkwọ mkpughe isi iri abụọ na okwu nke asaa na ọgwụgwụ a mma afọ abụọ na ọgụ iri a mgbe ọ gasịrị atọhapụrụ ekwesu na abụ ya bụ enweghị ike garịa ịchịkọta na iduhiekwa ọbụna ndị emere ka ha si n'ọnwụ bilie bụ ndị ajọ ome na mbilite n'ọnwụ nke abụọ ihe ọzọ a na-eji amatakwa nna afọ abụọ na ọgụ iri nke abụ jerusalem ọhụụ ka e sitere n'ebe chineke nọ dịka ezi ya jọn na ọhụụ na akwụkwọ mkpughe isi iri abụọ na otu na amaokwu nke abụọ ya sụ wee hụ jeruselem ọhụụ ka ọ na-esi n'eluigwe rịdata akwadoro ya dịka nwaanyị a na-alụ ọhụụ nye di ya ma ọ bụ a chọrọ ya mma dịka nwaanyị a na-alụ ọhụụ nye di ya ọ bụ jerusalem ọhụụ ka e ga-abịa nọchie n'ụwa nke a mgbe a lasịrị ụwa nke a n'iyi site n'ọkụ ihe rịba ama ọzọkwa ma ọ bụ ihe ahụ ma mma na-aghaghị ịdị ire na ọgwụgwụ nna afọ abụọ na ọgụ iri mbụ nchịkọta nke ekwesị ọ na-achịkọta ndị ajọ omume ịgba ụlọ ịlọ Jerusalem ahụ ma ọ bụ obodo nsọ ahụ gburugburu na inwe nchekwube ibu agha megide ya nke a na-akpọ gog and magog mgbe ha ahụ na-atụ mgbe ha nọ na-atụ ụkpụrụ dị otu a ka onye nwe anyị jizọs dịka ị ga-agụta ya n'akwụkwọ mkpughe isi iri abụọ na okwu nke asụtọ na nke itoolu na-abụ mgbe ahụ ka jizọs m ga-enye ikike ka ọkụ si n'eluigwe benepịasịa ha niile n'otu n'otu ha ga-enwekwa ọnọdụ ọzọ ihe ahụ ma mma dị maka nna afọ abụọ na ọga iri mbụkwa iweta n'isi njedebe ihe ọjọọ niile dị iche iche na agwa ọjọọ niile dị iche iche na ndị ọjọọ niile dị iche iche ha agaghị enwekwa ọnọdụ ọzọ nke a dị akwụkwọ mkpughe isi iri abụọ na amaokwu nke itoolu n'ụsọtụ ya ma ọ bụrụ na egụọ ya ihe ahụ ma mma ọzọ mbụkwa na a ga-anwụ ụwa ọhụụ nke onye nwaanyị na-aghaghị ike pita kwuru nke a na akwụkwọ pita nke abụọ isi atọ na amaokwu nke iri ruo na nke iri na anọ ịgụọkwa e na akwụkwọ mkpughe isi iri abụọ na otu na amaokwu nke mbụ ruo na nke ise a ga-enwe ụwa ọhụụ nke ndị ezi omume ga-ebi n'ime ya ụwa ọhụụ ya ga-abịa n'ụgwụ na afọ abụọ na ọgụ iri ọ bụ mgbe a ga-enwe ụwa ọhụụ mgbe ahụ kwanụ a ga-alụ ụwa dum a n'iyi ụwa ọjọọ nke anyị nọ n'ime ya nke ekwesị n'ala ala n'iyi ka ajọ ihe jupụtara n'ime ya kelee nwekwawobe obibi nke ịsụ ude na ịta ikikere eze nde ka akwa nde ka ụkọ na mpụ jupụtara n'ime ya onye nwaanyị ga-ala ya n'iyi mgbe ọ lara ya n'iyi ọ ga-egweta n'isi njedebe ihe a kpọrọ mmehie mmehie agaghị adịkwa ọzọ mgbe mmehie na-adịghị ọnwa agaghị adịkwa ọzọ mgbe ọnwụ na-adịghị nrịrị agaghị adịkwa ọzọ mgbe nrịrịa na-adịghị ọ ga-abụ obi ụtọ nye ndị nwere nketa oke n'ime ya ka eme onwe m kwu n'ime ya ma ajụjụ m abụrụ ị ga-enwekwa nketa oke n'ime ya ọ ga-amasị m ka ị nwee nketa oke mgbe ahụ anyị ga-anọ nwere onwe anyị pụọ n'aka nrịrịa pụọ n'aka ajọ mmadụ pụọ n'aka ọchịchị ọjọọ pụọ n'aka mmegbu pụọ n'aka iro pụọ n'aka ekworo anyị ga-ebi nwee obi ụtọ ị gaghị abakwa ụlọ gị gbachi ụzọ n'ihi egwu ndị omekome ma bụ ajọ mmadụ ọ ga-abịa ibe gị nye gị ihe gị erie n'obi ụchọ ị gaghị atụkwa egwu maka ma nsị ma ọ dị ya n'ihi ihe yiri ihe ndị a agaghị adịkwa ọzọ onye nwe anyị ga-eweta n'isi njedebe ihe yiri ihe ọjọọ niile dị iche iche na agwa ọjọọ niile dị iche iche n'ihi na onye bụ nna ha ukwu bụ ekwesị anwụọ nna mgbe ahụ ọ nwụrụ ihe ya niile agwụsịwo na ya mbụ nna nke ndị mmehie na onye ụgha dịka jizọs m kwuru okwu ya sị na onye ọbụla na-ebi ndụ na ụgha ke na-akpakwa agwa ọjọọ ke na-akwa iko na nke na-ezu ohi na o sitere na nna ha bụ ekwesụ n'ihi na o sighị n'ebe chineke nọ ka ọ dịrị gị na mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706

ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa Jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo